Tata bụ 16th of 2021 na monastery Ntugbe ka onye nwe anyị gosi nke o ji bụrụ Chukwu n'anya ka unu mmerụ aka mmerụ na monastery Ntugbe atọ ka gbasara masị n'ọnụ ụtụtụ a ọnụ ụtụtụ a asị na ihe a mere na afta 6 ihe a bụ tankị tankị mmiri a dị na geeti Ntugbe monastery ee ị na-anya na tankị a dara ada One of the brothers na-arụ ọrụ n'Anu kwuru na ebe afta 6 na ndị mmadụ nọsị n'akụkụ tankị a niile wee na-ekpe ekpere so eyewitness kwuru na ndị na-ebe ahụ wee mesị na ha nọ tọnda wee see mmiri adịghịzikwa ahụ tọnda wee see ọzọ tọnda asịrị wee strike ya nnukwu tankị a wee fikọọ the tank enezie tiknes ayọ tankị a wee fịkọọ ya tankị a wee wee daa wee ibi ma ma ihe uh, eji wee rọn sumo dịsị naanị paịpụ eji rọn sumo dịsị naanị malite mbọ bọpụsịrị ya mebisie ihe ka njezie n'ime ka unu fụ ihe o mebisiri chineke alụka ebe a kata nke a dara nke a bụ n'ime dị na nsịrị ebe tankị nọ wee da ị na-anya nkịta efugasịa ndị mmadụ ndị bịasịrị ụka bịasịrị ụka moto na-aba ha dị ụzọ moto ịtọ nọ n'akụkụ tankị so obere oge ofu onye bịa bụpụ moto nke nyanwa before 6 o'clock n'aba a sị na mmiri a buru moto a ị na-anyịfụ damages moto a eh, mmiri a ọsọ mmiri a buru moto a wee pịa na-arụ round 4 m egosi gị mmiri mmiri dị n'elu dị tankị bụrụziri moto a wee pịa na arụrụ afọ a na arụrụ afọ a ị na-anya kịta efu ebe rafọ a si wee mebie. ma na-enwelụ moto nke nweta ọfụma ọfụma eyewitness na-ekwu na mgbe ihe a mere moto akịta kịta unu na-akụ n'anya ka unu fịa bụ moto Thank eh? you. mụta kịta m gosiri nkịta nkịta a na-ekwu n'ọdị n'akụkụ tankị ebe a ebe a nnakwesị ọ mmiri dị n'ime tankị a olulu moto a wee buji ebe ahụ ọ nọ wee fịkọọ moto a andị eh, ndị nọ mgbe ihe a mere na-ekwu na onye bụ moto a na ezinụlọ ya nọ n'ime moto a anọkọta nwunye wee bịa ya wee sị ya na na bịa ka ka ha fụ so nwunye akpọzie ya nwoke soro nwunye ka ọ jamara ihe ọ na-akpọrọ ya otu ndị grupu nọsịkwa n'ebe a na-ekpe ekpere anwụghị onye maka ihe si wee ha ncha na wee pụọ ọdobere obere oge ihe akịta wee mee so cheki ọ bụzia na mmadụ nọ na moto na nwoke aka nọ mgbe ahụ nke mana mmadụ aka ha ịpụta agwaghị na moto a na-anyị ya anya na moto a bụ ezigbo moto mmadụ bụ wee ị ga-ekwe ka efu ihe na anyị dị asọ na-eme omo fo bulo nyamo sumpol madan e kene dere choko kene dere choko kene dere choko kao mirako kao mirako kao mirako kao bonde non boy hamel na yenu de story non boy hamel na e ba ki ya na weme Opna no, opna no, kumutu no, ayo, ayo, ayo, ayo, ayo, ayo,